Ọkpụkpụ m siri ike. Ọkpụkpụ m siri ma ọ bụ ọkpụkpụ m sili ike. Ọkpụkpụ m sili ike. My bone is strong.